kedu ka m ga-esi malụ ma ọ n'ụzọ ụka ka a kpọrọ m ọrụ ka ọ n'ụzọ omenala ka a kpọrọ m ọrụ m ọrụ n'ụzọ omenala mana ọ n'ụzọ ụka ka m ga-arụ ya ọtụtụ ajụjụ a na ndị ọzọ dị iche iche ka ọtụtụ ụmụnne anyị na-ajụ ọtụtụ n'ime ụmụnne anyị jikwu maka ụdị ajụjụ a wee nọrụ n'ọgbara gharị dị iche iche ngwa gee ntị ọlụ ọlụ agwụ bụ ọlụ agwụ ọlụ agwụ adịghị ebuo ọlụ agwụ bụ ọlụ agwụ ọma gị ịlụwazie nke gị na mpaghara na mpaghara ụzọ nke esi wee kpọọ gị nyabụ oku nke ndị oyibo na-akpọ dipatmenti enwere ihe dịka n'ọnụ ụzọ ụka ka a kpọrọ gị oku enweghị ife dịka na akpọrọ gị n'ụzọ omenala n'ọnụ ụzọ ụka ka a sịrị gị tinye nke gị ngwa gee ntị onye ọbụla bụ onye ọrụ mmụọ bụ ọlụ agwụ ka ọ na alụ ka m kwukwu ya ọzọ onye ọbụla bụ onye ọrụ mmụọ bụ ọrụ agwụ ka o mere gịnị ka ọ na-alụ ọtụtụ n'ime anyị dị iche iche ga-asị nkedu maka ndị nke a na-alụ n'ụzọ ụka ngwa gee ntị onye ọbụla na-alụ ọrụ nke ya n'ụzọ ụka onye ọbụla bụ onye na-alụ ọrụ agwụ nke ya n'ụzọ ụka ọ kachasị onye ọbụla na-alụ ọrụ agwụ nke ya n'ụzọ ụka n'ụlọ ụka ya bụ ife na-aga n'ihu a na-enweta ọgwụgwọ nsọ jee nyochaa ya enyocha ọfụma na agwụ du n'ezinụlọ ha ma ọ bụ na nnukwu obi ha n'oge gboo gboo tupu onye ọbụla na-arụ ọrụ agwụ n'ụlọ ụka nya onye ọbụla na-arụ nke n'ụlọ ụka anọdụ nwụọ nke ndị oyibo na-akpọ ịsọksidi ịmalụ na ijee na be nna ya na obi ha na a ga-enwerịrị onye na-enedo agwụ ha anya na nnukwu obi ha ifu ya na onye ahụ ga na-aga ọfụma ma ewezuga ya onwekwe ebe iji azụ eje ọnya kpatara ije nere onye ahụ anya na onye a na-alụ nke ya n'ụzọ ụka ya na nọọ na-emekwa ọfụma n'ụzọ ya bụ ụka iwee je neri ya anya ka ije mee ịlụzi ebe ahụ ịtọ na mgbagheri ịtọ na njegheri emekata mekata ije chọba nke ị ga-agbakwe gbakwe ka ị wee toluzie toluo ka onye ahụ isizie na ebe eribe aka jegheribe tibe ụkwụ n'ebe ekwesịrị ka itinye ma ịma mmazi na onye ahụ ị na enedela anya na-enwere onye nọ na nnukwu obi ha na-enedo agwụ ha na ife agwụ ha ji biri na nnukwu obi ha anya mana maka na ifi na ụfọdụ anyị bụ ụmụafọ igbo aha adị mma ka agwa anyị eziokwu onye ọbụla na-echekwazi ife nke onwe ya nke ndị oyibo na-akpọ sikret maka na ọ bụrụ na ọ kọrọ gị ịpụọ ije ya mmadụ niile ọtụtụ ama nkwekwe ịpụta wee kọọlụ gị maka na akọọlụ gị marụ ya bụ na ee e, ife a na-ekwu adụghọzi ka o si wee dị ọgwụnụ mana m akpọghị okwu afa kama na onye ọbụla bụ nwa afọ igbo onye ọbụla were irie wee mee gịnị wee gụkwaa n'eze ya ọnụ ọ bụrụ na akpọrọ gị ọrụ ofe ọzọ mekwarụ ọtụtụ ndị ji asị kafa tinye nke ha n'ụka bụ na enwere anya eji ene ndị na-eme ọdịnala ngwa ngwa mmadụ fụrụ nzu n'aka gị ngwa ngwa ọ gị onye ọgwụ ọ gwawago gị okwuwego nọngụ na-egbusi ife niile na-anwụ ọnwụ agbata obi unu onye onye ọbụla afọ taala asị nọngị nwa nọngị efopụrụ ọgwụ n'ikuku o wee je gbuo ya n'iji ya elekwa ọgwụ gị maka gịnị na afụrụgo nzu n'aka eziokwu na-enwe ndị ji ya alụ alụlụ ana maka na ngwere niile makpu amakpu onweghịzi onye ma nke afọ na-alụ ka ọ dịkwa n'ebe a ka ọ dịkwa ebe enyi ka ọ dị n'oke ka ọ dị n'ọgịnị ọnya ka eji si onye ọbụla kabakwa n'ahụ maara onwe ya maka ya bụ mkpọrọkọ ọnụ na-esozi ndị ọdịnala ka ụfọdụ ga-abụ nke ha ọlụ ọlụ mmụọ bụ ọrụ agwụ nke ha senite ha si mbụ gịnị n'ọnụ ụzọ ụka kafa ga-etinye nkefa maka gịnị maka ifi nkọtọ na anya ọjọọ eji ene ndị ọdịnala ka ọ ka ha m otu a n'ọnụ ada ndị gboo bụ afa ma ọ bụrụ na nke a bụ izizi ị na esonyela anyị anyị si gị ndewo daalụ ọ bụrụ na ị na-esonyebụla anyị na mbụ anyị sikwa gide eme echefukwara na ife anyị na-eme n'ọgbakọ a bụ adụmmma nke igbo nkwalite igbo ka ọ dịla anyị bụ ụmụ igbo mma ife gbasara asụsụ igbo na ọdịmma nke igbo ya ka anyị na-eme n'ọgbakọ a nyere m aka tinye aka na kalifụnanya zọnyekwu na ngalaba okwu nke kacha nke tụsa alụmọzi a were aka gị bịa ya na ntụsa ozi ka tụsalụ ozi a ndewonu ka emesịanụ